ụmụ Igbo ọnọchi abatakwa n'ọgbọ maka okwu akpụ n'ọnụ nke ụbọchị taa ndị ntorobịa arịwa pụtara sị ndị Igbo ebe ọbụla ha nọ n'ugwu ha jiri ọsọ jiri ije gbadawa na be ha niile dị iche iche wee na-asị n'ụbọchị taa na amaghị m ihe ndị mmadụ na-ekwu ndị obodo ụmụ Igbo ụmụ Biafra ka m gbadaa soronụ m ka ije ka anyị mara ihe ndị mmadụ na-ekwu maka nka soronụ biko ị ike ịgwa anyị afọ ịnya peshens biko iwekwana iwe ịma na algọm eh, na eh, na-ekwu biafra biafra ndị mmadụ na-anụ biafra biafra so anyị ma na ebe a bụ ala igbo achọkwana ịma ebe ọ bụ na ị bụ onye Igbo okwu ị nwere ike ikwu gbasara Biafra ị na-anụ maka Biafra nke ịma gbasara Biafra maka Biafra maka na sis amụọ m ekwego n'okwu Biafra mana fridom anyị bụ ihe anyị chọrọ ka enye anyị anyị na-egbu onwe anyị anyị na-aba onwe anyị anyị chọrọ awa fridom ka anyị nọrọ ka anyị marụ ka ihe nwa si wee dị sọpọtụ m Biafra so obi gị na-agwa gị na Biafra bịa na ọ ga-adị mma Mm. Mm, ee eh, ị nụrụ na nwere ndị igbo asị esi ndị n'ugwu ha gbadata ha nawa a na-achụ ha achụ bifo eh, first ọktoba ọnwa a na-agba n'ọnwa iri ọnwa afọ a na-agba n'ọnwa iri na asị ha nawa ka ị e nwere ike ikwu maka nke ahụ ihe nwere ike ikwu maka nke ahụ bụ ebe ndị ugwu si anyị naba mm. ndị igbo na ebe ahụ nawa ndị a na-eji vu boko haram egbuchi ndị mmadụ egbukwe ndị igbo egbu onwe ha ọ bụrụ na ha nwa asị ha aha natawa ndị Igbo natawa amara ndị nọrọ Awụsa nọ n'ebe a ga-adawa Igbo nọrọ onwe ha Awụsa nọrọ onwe ha ọ ka mma ọnụ ya bụ na ekegoro bịa onye bụ na ekegoro maka ndị Igbo nọ n'ugwu Awụsa gbadata asịkwanụ ndị Awụsa nọ n'ala Igbo nawa onye bụ na ekego onye na-abịa n'ebe ọgbatanụ visa onye na-abịazi ọgbara visa ịchọkwana ije ebe ahụ ịgba visa nọ ya ana m ekele gị isike o

maka kịta ihe shiri ike so nwa chọrọ biafra maka m enweta e biafra ọ ga-abara m uru bakwara m ụmụazị m uru so ị na-achọ ịkọwa na ọ bụrụ na enweta biafra na ihe ga-adị mma n'obodo a ihe ga-adị mma karịa ka ọ dị kịta hmm, ndị nọ n'ugwu awụsa bụ ndị igbo asị ha nawa so ka ị nwere ike ikwu n'okwu a m ga-asị ka ndị awụsa nawakwa nke ha hmm. ndị awụsa nọ n'ala igbo ha naa nke ha onye chọziri ịbịa ọgbazianụ visa oke ana m ekene gị biko chetakwara m afọ gị ahụ ọzọ amanda uto amanda uto ana m ekene gị ana m ekene gị nwanne m nwoke eh, achọkwara m ka ị gwa m afa gị biko gịnị bụ afa gị ọzọ samuel isi ebonyi steeti biko ọ gịnị ka ị ghọtara n'ịzọ biafra maọbụ ịchọ biafra na ịchọ Biafra nwere ihe ọzọ dị ka ịchọ Biafra bikọs mmadụ na-anọgide ịghọtago ọ bụrụ na ihe dị na onwe nwere kosa ahụnata onwe ya na ebe ọ na-adịrị ya mma ọ sị na ọka mmasị ka ichenji tukwenu omume maọbụ ichenji tukwenu fọpụtapụt ema onye anyị nọ na na-ata ndị ya onye ya na asị na ozu kọntrị anyị nọsịrị na anyị nọ nda naijiria mana onwe ya anyị na-ahụ na naijiria nwere uru anyị na-ahụ na naijiria bikos ọtụtụ n'ime anyị agụchago akwụkwọ mhm. dịka mụnwa na m si agwa m akwụkwọ bọtụ akọ akọ ihe m marụ anọrọ a sị na anyị nwa bụ na naijiria dị one mhm. but we are three country inside, uh, inside one nyekwana anyị ohere ka anyị gara onwe anyị enwerọ so dịka a si na ijide Nnamdi kalụ na Kanu mere merọ onwero si na Kanu chọrọ ịgba ọsọ from Nigeria Kanu na-agba ọsọ from Nigeria kee akwụghị eji pụọ Nigeria Nigeria ji akwụkwọ ya ha ji international passport ya jiri everything ya so ka eko wesi gba ọsọ ijide kalụ ị na-achịta azụ si na ijidere Kanu na onwere isi because nwoke mmadụ anaghị agba ọsọ ọ na-abịa steeti echi Ọ gaghị ọgaghị uh, Imo steeti nwanne echi ọbịa Ebonyi steeti so onye na onye na-asị ịchọrọ ijide na-anọghị agba ọsọ mm. ọ dịghọ onwe onwere isi ijide ya mm. bikos mụ na onwe m mmadụ nwe m dị support of Biafra mm. tago bikos mmadụ ahụga ataga ahụhụ n'aka Naijiria so there is no need isi ka kala gaziri mụnwa na onwe m am full support and mmụọ na asị aka ọ gawa n'iru mm. because ọ na-eme ji anyị mma that is the thing nwere ike ịgwa gị ana m ekele gị biko achọrọ m maka eh, ihe a na-ekwu na arịwa youth ndị igbo nọ n'ugwu awụsa na tawa onye ọbụla nawa ma ma nwere ike ikwu maka nke a mụnwa na onwe m ihe nwere ike ikwu kasịa n'igbo onye kpọrọ onwe ya mkpa gatago ịnọ ah. na ala ugwu ahụ ọ masịrị ya ya na-ata bikos mọlụ nwe mmasị gịnị ihe mere ha ji nọrọ buto gịnị nọmba wan infrastructures ha nwere biznes juru ebe ahụ so ụzọ dị mma so ụgwọ ụlọ dị chi yes everybody ndị nwegasịghị ihe ahụ and ha nwere bitego ebe ha aka so igbo nwere onye ha mazi na ala igbo so ya mere ha ji nọrọ ebe ahụ mana a sị gịnị na ekwu ntị ntị anụ ha egbupụ isi ya na isi ezoro ka o si dị m n'obi ọ bụ na ha ọ dị ha mmasị ha niile n'atacha atacha bikos ha niile bụcha ụmụ nwanne anyị ha niile n'atacha atacha igbo bịa nọrọ bikos ile anya na ọtụtụ ndị awụsa n'ọcha n'ọgacha nọgasịcha na ala igbo anachago ndị nọzi n'ala igbo abụghọzi awụsa bikos like now middle belt si na hesowa oh, na awụsa uh. and most of them wụ ndị platus ị ga-eleze ya juru uh, ala igbo but the main awụsa achagoro onwe ya but igbo agwa ha si nata nata nata na sị mana ma nata so that is it here ka m nwere ike ịgwa gị ejidekwa nke e alụ ijidegoro e ka e alụ biafra ka gara aga n'ihu biafra ga na-aga n'ihu chineke ga-ewepụtakwa onye ọzọ dịkwa ka kalụ maọbụ karịdịa kalụ sef bikos ejidegori kalụ ah. anyị awụ ndị igbo bikos ọ bụ ihe mụnwa na-echeki bụ ọ bụ na m nwere the opportunity hmm. ime ka kalụ mm. maybe carry on. Okay. Not go. Okay. Each day go like that, I'm pushing. Okay. That is it. So that I'm I'm pushing. Okay. So all all the go is ready. Somewhere, yeah, guys. Yeah. Thank you. Thank you.